ndị be anyị ekenekwa m aha m dr ogechi silvia eze em awụ m dọkịta na-arụ na obodo oyibo agụrụ m akwụkwọ na mahadum university of nigeria taa aga m ekwu okwu gbasara ọrịa prostate n'asụsụ igbo enwere ndị na-akpọ ya agbara ma ndị na-akpọ ya akụwa prostate bụ akụkụ ahụ a na-ahụ na nwoke nwoke ọbụla nwere ihe na-akpọ prostate ihe m ji ekwu maka ihe awụ maka na ọrịa prostate na-enye ndị be anyị nsogbu nnukwu ya wụ ndị ojii nọ n'ụwa dum na-aka enwe ọrịa prostate ị ga-ajụ m ele ebe a na-ahụ prostate ahụ mmadụ aga m eju n'onyonyo a na kọmputa m ka anyị si na ihe awụ ahụ nwoke o ahụ okorobịa nwoke hmm? ebe a wụ amụ ebe a na-anyụpụ mamịrị hmm? na-ahụ ya ọfụma ebe a wụ nke a na-akpọ blada ebe mamịrị na-anọ ọ dị ka tank n'okpuru blada ka e nweziri prostate ok so prostate ahụ nọ n'okpuru blada prostate a bịa bụ ibu ọbịa ya kpachide ebe a na-anyụ mamịrị nwoke ahụ agaghị enwe ike ịnyụzi mamịrị ọzọ bịa kpachide ya dịka nnọọ tap m jikwa onyonyo ọzọ nekwa nke ihe a dịka nwoke akpọwasara akpọwasa ọtọ ya haf nekwa blada ebe mamịrị na-anọ nekwa prostate n'okpuru blada nekwa mụ nwoke ebe ọ na-anyụpụ mamịrị prostate abịa bụ ibu ọbịa onye nwoke nsogbu nwoke ahụ ga anyụzikwa mamịrị oke a na-akpọ ya prostate enlargement okay so ka ihe ndị nwere prostate prostate buru ibu ga na-enwe n'ahụ ha ekwugo m maka ọ ga na-enye ha nsogbu ịnyụ mamịrị ha chọọ ịnyụ mamịrị ọ dịka ada anyị pụta mamịrị ahụ ọfụma ma ọ ha ga ịnyụ mamịrị ha ga ha nyetụ nwa obere ọ kwụsị ha ga duru ọdụ ọ dịkwa ka mamịrị ka juru na blada ha gakwa ọzọ ha nwere ike itete nnọọ n'abalị niile enwere ike itete ihe ruru 10 times aga na-anyụ mamịrị enwere na-awụ ha na-anyụ mamịrị ọ na-afụ ha ụfụ bụ ndị wụ ha anyụwa mamịrị ọbara ga na-apụta ọbara ga na-apụta so ndị nke ahụ wụ maka the prostate ebughị ibu nwekwa ndị wụ ha ga ha chọọ ịnyụ mamịrị ha agarịrị ozugbo ozugbo ọ na ha agarọ ha nwere ike ịnyụ mamịrị ahụ ha ị ga-ahụ onye ga-anọ na ebe ọ na-akụ puulu ọ sị na ọ chọrọ mamịrị ọ chọrọ nye mamịrị ọ nọgara ya mamịrị n'onwe ya nwekwa ndị ga-awụ ha bịa ha na-enwe ọtụtụ infekshọn ka ihe mere ha ji enwe infekshọn ọ bikos ọnụ ebe a na-anyịpụ mamịrị akpachidego so nje niile nọ na mamịrị nọzi ebe ahụ na-amụbasa amụbasa enye onye ahụ infekshọn ihe ọzọ ee eh, ndị mmadụ nwee ike na-ahụ wụ ha bịa ha bịa afọ ha aza because the prostate ebughị ibu ị gaa ịhụ dọkịta gị enwe ọtụtụ question dọkịta gị ga-ajụ gị ọ dị ka ịbịa na my clinic enweghị eh, ajụjụ a na-akpọ ya questionnaire ajụjụ a na-akpọ ya international prostate symptom score ya bụrụ IPSS ka m ya so ọwụ ajụjụ ajụjụ oh, ajụjụ asaa anyị ga-ajụ gị ka anyị chọpụta otu otu um, um, prostate ka prostate problem a ji dị ọkazigo njọ ka a mara ka a ga-enye gị ọgwụ maọbụ ihe a ga-eme ọpụreshọn maọbụ prostate kansa ok so ajụjụ a ga-ajụ gị wuo eh, a ga-achọpụta n'ọnwa gara aga ịga enyo mamịrị ọ na-adịghị ka enyepụchabe mamịrị niile nọ gị na blada ya the first question nke ọzọ a ga-ajụ gị wụ ugboro ole ka ị na-aga anyụ nke atọ a ga-ajụ gị wu ịchọọ enyo mamịrị ọ na-adịghị ka ọkwụsị ibidokwa ọkwụsị ibidokwa nke anọ wụ kee ka o si eme gị mgbe ịchọọ enyo mamịrị ọ na-eme gị ka ị ga-aga ugbu ugbu a anyụ mamịrị enweghị ka ịkpachide ya ọ dị ka onye nọ na bọs na-asị draiva kwụsị kwụsị kwụsị ka anyọ draiva draiva pis draiva abịa lin ka ọ kwụsị ka enye mamịrị ya bụ nke anọ nke ise wu ịnyụwa mamịrị mamịrị gị ọ dịzi ka tapụ tapụ na-anyụ anyụ ịma mmadụ e, nwoke bụrụ okorobịa onye mamịrị na-adịzi o nwere ike ịkwụrụ ebe a o nwere ike kwụrụ na ba anyụọ mamịrị mamịrị eruo na ụbakala but na ịnyụzi mamịrị ọ na-agwụsịsa gị n'ahụ maka na ee eh, ọ ọfụma ya bụrụ nnọọ nke ise nke isii iwu ị na-anyụ mamịrị ọ na-adịghị ka ị na-anyụpụ ị na-anyụpụ nshi kpọrọ nkụ ya bụrụ ya bụ ị ga na-epushi ka mamịrị apụta ya bụ nke isii nke asaa wụ ugboro ole ka ị na-etete n'abalị iji nyụ mamịrị ya bụ ajụjụ asaa a ga-ajụ gị maka prostate abịa jụọ ajụjụ a niile achọpụtazie ma ihe a ọ dị very very serious enwe ndị na-awụ ha bata like this ha si na ha nyube mamịrị for ụbọchị abụọ ha nyube mamịrị ndị nke ahụ ka a ga-etinye ha na-akpọ katita ọ dị ka straw eji amị mineral etinye ya n'ime blada onye ahụ enwere onwe mamịrị dị na-apụta enwe ndị na-awụ mamịrị a na-apụta ma ihe dị ka abụ ma ihe dị ka ọbara ga na-apụta so ka ihe na-ebute prostate ibu ibu ịma ọtụtụ ihe mmadụ kawa nka prostate ya ga na-ebu ibu onye na-enwe ọtụtụ infections that's why a na-asị inwewe infection ma mere biko gaa jee gwọọ ya ọfụma ma enwe infection prostate jee hụ dọkịta ọ bụrụ unu bịa na gaji na-egote nka egoro nka egoro nke mix nka ọ na-igwọba ọrịa ahụ ọfụma o nwere ike na-enye prostate nsogbu prostate a na-ebu ibu small small. ihe ọzọ na-ebute ya wụ eh, ihe a na-akpọ famili histri ya bụ na ọ na nna gị nwanne nna gị ma nna nna gị nwee ee eh, prostate buru ibu o ike na-aga na famili onye ahụ enwekwa ya ihe ndị ọzọ a na ndị mmadụ si ndị a na-anya gwongworo ndị a na-anya night bus ndị a na-etukwuru nnọọ too much ha abịa tụkwuru nnọọ too much prostate anọrọ ebe ahụ na-aza now ekwugo m maka ihe ndị mmadụ ga na-ahụ ama that ihe awụ prostate vuru evu aga m ekwukwo maka ihe ndị mmadụ ga na-ahụ ama na ihe awụ prostate kansa ikwesịgacha ịhụ dọkịta gị ozugbo ịnyewa mamịrị ị na-ahụ ọbara na mamịrị gị ma ọ bịa like ị nwewe azụ gị a na-ara gị ahụ mebirala ụwa ụla ọ na-etete gị a ah, ịṅụchala paracetamol ọ ka na-afụ gị ụfụ biko gaa jee hụ dọkịta gị ihe ọzọ wụ onye nọrọ like this obịa ọkpụkpụ ya abịa gbuwe ya mgbu ihe anyị na-atụ ụjọ ya wụ na onye ahụ nwere ike inwe kansa bịa gaa zụcha ya ahụ niile bido rikechichawa ọkpụkpụ ya biko inwe symptoms a like this jee hụ dọkịta so ịbịa hụ dọkịta gị kedu ihe dọkịta gị ga-eme so ị bịa na my clinic <laughs> enwe ọtụtụ ihe anyị ga-eme so ajụchala m gị ajụjụ a niile ihe ọzọ wụ aga m eme ihe a na-akpọ examination enwe ndị becha na my clinic bịa wewe iwe si gịnị ị chọrọ imetụ m aka iwu nwunye m iwu nne mụrụ m biko awụ m dọkịta gị ee eh? ị ga-awụsa arụ ka m mee gị examin na ịbịa na my clinic inwee nsogbu ịbịa na my clinic ka gị aka so achọrọ m ka unu ụmụ nwoke mara unu bịa na klinik enwe ha anyị na-akpọ confidentiality and privacy ya wụrụ ihe ọbụla unu gwara anyị na klinik enwe onye ọzọ anyị na-agwa ya ọ dịka onye na-aga confession na nke fada enwe ihe ndị anyị agaghị agwa onye ọbụla ihe awụ your anyị chọrọ imekwa gị examination ị ga-aga n'azụ kọtịn anọ n'azụ bikos anyị ga-achọ inye gị ugwu mmadụ privacy and respect ị ga-aga n'azụ kọtin nwekwa ha na-akpọ chaperon chaperon wụ ọ na ịchọ ka mmadụ na na the clinic dịrị sure that abịa m ịbịa na emekasịcha gị ahụ na amụ na mkpụrụ amụ ịchọ chaperon onye ahụ nọkwa na room ị n'azụ kọtin the reason wụ aga m ele anya na amụ metụkwa gị aka n'afọ ihe ọzọ dịkwa oke mkpa m ga-eme a na-akpọ ya examination of the rectum prostate exam ya bụrụ aga m etinye aka m m ga-eyiri glove hmm? biko na-eweli iwe ụmụ nwoke unu atafukwala m isi m ga-eyiri glove otu a bụkwa ma apron ịhụra ihe a ihe a wụ gel m ga-ewere dis gel tee ya n'aka m ka aka m ghara ịdị rọf ma ọ ịdị fụfụ m ga-agwa gị ka ị dina n'akụkụ gị ọ na-awụ na aka ịkpa idina n'akụkụ gị Ị were ụkwụ gị kpachide ya ka nwatakịrị a mụrụ ọhụrụ m ga-emepe ike gị jiri nwayọọ tinye aka m n'ime ike gị ihe m ji eme ya wụ achọrọ m itinye aka m metụ that your prostate aka ị hụrụ ka m jiri ji gị ya na onyonyo metụ ya aka because enwere ka prostate ga-esi dị ama na hmm, nke awụ kansa prostate kwesịrị ịdị ka ụdara o kwesịrị ịdị nwa obere dị ntọntọ emetụkwa ya aka o nwere ihe dị n'ekiti ya a emetụ aka ọ dị nnọọ ka um, ọ dị ka ụdara o kwesị dị nnọọ smooth mana prostate mmadụ bịa buru ibu shi ike ka ọkpụkpụ emetụkwa ya ka ya bịa dị nnọọ rịgọrịgọ ka okwute ehe nke ahụ problem enwekwa ndị ọ ga-awụ emetụkwa dị prostate aka onye ahụ enwee pen ọ na-afụ ya ụfụ ụdịrị ndị ahụ nwere ike ịwụ na ha nwee infection of the prostate a ga-enye ha ee antibiotics biko ama m ihe m ji ekwu ihe a bikos enwego m nsogbu ọtụtụ nwoke gasị gịnị ara ọ dị gị ịchọrọ itinye m aka n'ime ike ịnwekwa respect nwatakịrị a biko awụ m dọkịta ee anyị pụọ ebe a m hụ gị n'ụzọ mma amakpuru n'ala kelee gị mana ebe na my clinic m ga-eme gị examination bikos ọ dị oke mkpa achọpụta na ị nwere prostate buru ibu enwe ọtụtụ ọgwụ a nwere ike inye gị ọ na ịma ekwuru na mbụ enwe skọ na ajụjụ ahụ ajụjụ asaa ahụ a ga-ajụ gị ọ bụrụ na nke gị dị ị na skọ lo enwere ike inye gị ọgwụ ọgwụ ga-abịa ọbịa ọ na-eme ka dị prostate na-ebelata na-agbada onye ahụ ebido nyewa mamịrị nwekwa ọgwụ ndị ọwa ga-enye enye gị ebe ị na-anyụpụ mamịrị na blada arelakswa onye ahụ anyụpụ mamịrị ihe ndị ọzọ enwere ike ime wụ na ọ na prostate a ebugo nnọọ ibu too much enwere ike itinye katita enwere ndị na-abịa ha abịa ha evuru katita ihe dịka 3 months a nọ 3 months a na-echenji ndị nke ahụ special types of katita onye ahụ na-anyụpụ mamịrị na akpa ọ nọ n'ụlọ na-awụpụ ya gelatin wụ surgery ọ na ndị a prostate ha ebuka nnọọ ọgwụ ada katita ada wọkụ ma ndị a na-enwe nnọọ ọtụtụ infection a ga-enyezi ha surgery operation ọ bụrụkwa kansa nke ahụ ka ya dọkịta ga-eme urgent referral so ịbịa na my clinic ma chọpụta na ha ọ dịka nke ahụ kansa m ga-emekwa blood tests so yes m ga-refer gị to the specialist enwechakwa blood test a na-eme blood test a enwe nke a na-akpọ PSA prostate specific antigen these test na-echeki otu prostate ji ivu that particular test all blood test ị ga-aga na lab you made the test doctor echekie ya now doctor nwere ike ichekwa ihe dịka your kidney function because emere m vidio enwere m vidio m mere maka kidney infection ọ na kidney ka a na-emepụta mamịrị mamịrị ahụ agazie na blada so onye na-enwe prostate vụrụ ivu mamịrị ahụ ga-adọrọ na blada ọ gbagowe n'elu na kidney na-enye onye ahụ kidney problem so ekwesịkwa icheki the kidney onye ahụ onye ahụ ego kidney failure because onye ahụ ga-enidikwa treatment as well so a ga-eme blood test enwe ndị a ga-emekwa ultrasound so i hope ee eh, enwe ọhụrụ mụtara na okwu onyonyo a mkpuru biko enwe ajụjụ ọbụla ọnụ chọrọ ịjụ biko dee ya na comment section ka anyị na-aga n'ihu na-amụtakwa ọ bụrụ na ị nwere ee eh, symptom prostate otu a m ji ekwu biko jee hụ dọkịta gị anọrọkwa n'ụlọ na-aṅụ ịṅụ nka ịṅụ nka ị ike ị na-enye onwe gị kidney failure ọka njọ ike ịbụkwa prostate cancer ndị be anyị ndewonụ